ọma na-ege m ntị ndewo ndewo daalụ maka isonyekwara m na pọdkast nke ụbọchị taa n'oge gara aga anyị ahụla na awụsa abatala ọka Chike na ndị be ya agbapụla ọsọ agha ebee ka ha na-agbaga agụata gịnị ga-eme na agụata anyị amaghị n'ụbọchị taa ka anyị gakwa n'iru n'akụkọ anyị ka anyị mara ya ka o si wee dịrị Chike na ezinụlọ ya ngwa gee ntị isiokwu abụghị isi were ọsọ gbagawa agụ ata ebe isiokwu dị bụ eru agụ ata na bụ onye ka a ga-ebi ọ bụrụ na ọ bụ ihe dị ka ọnịcha ka ha gbagara ndị maara ha ebe ahụ bụ aja mana agụ ata ọ dịghị onye a ga-asị na ya maara ọ dịghịkwa onye o ji aka na ọ maara ya mgbe ha ruru agụata onye ọbụla na nke ya na-eme o nweghị onye jụrụ ha ma ha na-abịa abịa ma ha na-akwabata akwabata ọ dịghị onye ha maara ha ga-ajụ ase ụlọ obibi n'ihi nke a ha jere kwụsị ụgbọ ha n'otu akụkụ chike jiri aka ya chọrọ ụlọ bilie n'ihi na ma elu ma ala mmiri dọ na-eju bụ nwa nkịta ka ọ dọrọ ọ bụghị mmadụ ga-achọtara ya ụlọ ha ga-ebi ka ọ na-aga ọ hụrụ otu ụlọ ọma ụlọ a dị ka otu ụlọ chike nwere n'Enugu o wee baa si ka ya jee jụọ ase ma ha ga-ekwenye ya otu ọnụ ụlọ ebe ya na ndị be ya ga-ebi o wee ruo n'ọnụ ụzọ kụọrọ ha aka ọ bụ onye ọ bụ m gị bụ onye chike nwoke ahụ ziri ụmụ ya ka ha bịa meghere ya ụzọ ha wee meghee ụzọ chike wee bata nwoke ahụ mara mma ihu nwee ihu dịka a ga-asị na ọ na-atọ ndị mmadụ ọchị chike lere ya n'ihu kwere na nwoke ahụ ga-abụ ezigbo mmadụ n'uche chike ọ dịghị ihe ga-egbochiri ya inweta ụlọ ebe ahụ o wee wetuo olu ala kọwara nwoke ahụ ka ya si gbara ọsọ ndụ si ọka bịa ebe a ma ọ dịghị ebe ya nwere ya na ndị be ya ga-ebi ka o kwuchara nwoke ahụ wee kwa ụkwara ka ọkọ n'isi ehem bụ akwa ndị mmụọ egewe ntị ihe e nwere ịgwa ha ntị chike ghe oghe na-eche ihe nwoke ahụ ga-agwa ya nwoke ahụ wee jiri ogologo akụkọ malite okwu ya ọ gwara chike na ihe ya nwere ebe ahụ bụ naanị otu ọnụ ụlọ nke a bụ ebe ya na-arahụ nke a bụ nke nwunye ya nke a bụ ebe ya na-anọ eme nka nke a bụ ebe ụmụ ya na-anọ eme nka naanị ihe fọrọ ya ikwu bụ na nke a bụ ebe ya na-adọwa mmiri ya ji akwa aka isiokwu bụ na emechara ajụ na isi a na-agwọrọ ya hara nta ọ dịghị onye ụlọ ọ dịghị ọnụ ụlọ ọ ga-enye Chike ka Chike si ebe ahụ n'ala, ala o chetara ụlọ elu dị iche iche o nwere n'Enugwu o chetara ụlọ dị ebube o wuru na obodo ya bụ Ọka mgbe Ọka na-agbabeghị ọsọ naanị ihe ya na ndị be ya bi bụ ọnụ ụlọ anọ ndị gbatara ọsọ ndụ bi na ndị ọzọ iwe ekweghị ya ejide onwe ya o wee ebe ndị be ya nọ si ha baa na moto o wee buru ha jewe n'ebe a na-edewe ndị gbatara ọsọ ndụ n'otu ụlọ akwụkwọ dị ebe ahụ chi ya mụ anya o wee nweta ebe ya na ndị be ya ga-anọ ọ maghị ma ọ bụ ya hapụ ibu ya na moto ọ maghị na ọ bụ si bubata ya n'ụlọ n'ihi na ndị ohi nọ n'ezi ndị ohi nọkwa n'ụlọ ọ dịghị ụzọ esi jewe nya bụ ọnịcha ọka nso wee o ji nwayọọ bubata ihe niile o kere n'elu ụgbọ ya ndị ndị mmadụ nwere ike itinye aka n'abalị sekpụrụ. O bubatakwara akwa ya ma ụzọ adịghị ebe o nwere ike ịgbaghe akwa ọbụla. Ọ dọwara ya adọwa n'otu akụkụ ya na ndị be ya tọọ ute n'akụkụ nke ọzọ. Ma ruo ugbu a, ha akwọbeghị aka ha ji rie nri n'èzí na ada wee jee chọọ ebe ọ ga-arịọta ndị mmadụ mmiri chineke nyere ya aka otu agadi nwanyị wee bunye ya otu iko mmiri ebe mmadụ anọ ji otu iko mmiri kwọọ aka onye ọbụla mara ka ọ ga-adị mgbe ha kpọrọ aka nke eriri eri ụmụ chike wee cheta na agụụ na-agụ ha ada wee bupụta garị ahụ o mere na nnukwu afere si ebe ahụ kọpụtawa garị ha ga-eri ugbu a ebutela afere ha dị n'ime ụgbọ nsogbu adịghị maka afere ma mgbe ada kpughere ite ofe ka ọ malite kụnyewere ha ofe ofe ahụ dewere ọnụ ka ihe na-asụ bekee ọ dịghị ara ofe egusi ahụ ọgba ụka chike jere nọrọ n'otu akụkụ na-eche ihe ya na ụwa ya ga-eme ọ maghị na ọ bụ ya chewe maka ofe ha ga-eji rie ihe nke nwunye ya na-akọrọ ya na ọ gbaala ụka ka ọ bụ ya chewe maka anwụnta na-efegharị ya n'isi dịka ọ na-asị ya kwadobe na ọ bụ n'abalị taa ka ụra ga-eju ha afọ ọ naghị ekwu okwu ịsa ahụ maka na ahụghị nke eriri eri ma ya fọdụ nke a ga-enye nkịta ahụghị mmiri aṅụrụ aṅụ ma ya fọdụ nke a ga-eji saa ahụ ebe a ka ọ nọkọtara wee sị ka ya kpagharịa mara ma iwe dị ya n'obi a ga-efolata mgbe ọ na-aga n'ụzọ ọ maghị ebe ọ na-eje naanị ihe ọ maara bụ ka ya soro ụzọ na-agbago ọ dịghị ụdị ihe ọ bụla ọ hụghị n'ụzọ ọ dịkwaghị ụdị ihe na-ahụghị ya na njekọta ụzọ ekwulọbịa naanị ndị gbatara ọsọ ndụ n'ebe ahụ karịrị ndị obodo n'onwe ha ike ilegharị anya gwuru Chike maka na ọ na-enegharị anya ọ na-ahụ ihe ga na-agbawa ya obi karịa ka ọ gbawara ya agbụwa o wee sị ka ya laghachiwe ebe ndị be ya nọ maka na naanị ya na ezinụlọ ya sopụta bụ ọrụ ebube Chineke ụzọ ụfọdụ ndị nọ ebe ahụ ahụbeghị ụmụ ha ma ọ bụ di ha ma ọ bụ nwunye ha ụfọdụ na-akọ n'akụkọ na Shel gburu nwunye ha n'ihu ha ebe ha na-agba ọsọ ụdị akụkọ a niile ọ nụrụ ebe ahụ mere ka onye Chineke ya ekele n'ihi na ndị Igbo na-agụ aha si na ọ bụ ndụ bụ isi ebe ya na ndị be ya pụtazuru nsogbu dị mana ọ dịghị nke na-amaghị ihe a ga-eme eme osisi na-amị ego Chike tụgharịrị ma ọ hụghị onye na-akpọ ya Chike Chike wee laa anya hụ Maazị Okafọ ha abụọ wee makụọ onwe ha jiri obi aṅụrị kelee onwe ha maka na mgbe elu bụ ala ọsa mgbe ihe dị ka ọ na-adị mgbe ndị mmadụ maara nnụnụ nke bụ ugo na nke bụ ọkịrị ọ bụ maazị Okafọ na Chike chụkọrọ ngwere chụkọkwa oke Chike ebee ka gị na ndị be gị nọ nwanne m mụ bụ Chike mụ bụ ome ọkachie mụ bụ osisi na-amị ego mụ bụ ahịa na-azụrụ ụmụ ọkụkọ ụmụ enweghị m ebe m ga-asị na mụ na ndị be m ubi ugbu a anyị ka nọ n'ụlọ akwụkwọ dị na ndịda ebe a na-ele anya ụlọ ikwukwala ihe ọzọ nwanne m asị m gị gwala mmadụ gịnị ka ị na-ekwu ebe ụlọ dị na be m na-achọ onye ga-ebi na ha ka gị bụ chike na-achọ ụlọ ebe ị ga-ebi bịa ka anyị chekwata ihe gị ọ dịghị mma ịnụ na gị bụ chike bi n'ụlọ akwụkwọ ụzọ Chineke si arụ ọrụ dị ebube ụmụnne nwoke ahụ niile bachara amị naanị ya tụgbọrọ na nnukwu ụlọ elu ha ha ka gịnị ugbu ọ hụrụ chike ọ hụrụ onye ga-ekposa ya ahụ ọkụ hei ụmụnne m ebe a ka akụkọ pọdkastị nke ụbọchị taa ga-abịa n'isi njedebe anyị ahụla ka chineke si echeta ụmụ ya chike ahụrụ ụlọ ebe oge ebi na-agụ ata ka ọ dị oge ọzọ mgbe m ga-ewetakwara gị akụkọ a na-aga n'ihu ka anyị mara ka ọnọdụ gị si dị echezọkwala na akụkọ ị na-anụ maka ya na pọdkastị a si n'akwụkwọ nwanne anyị nwoke bụ Tony Ubesi edere nke aha ya bụ isi akwụ dara n'ala onye na-agụpụtara gị akụkọ a bụ nwaada Dorothy Akaelu ngwanọdụ nke ọma ka ọ dị oge ọzọ ndewo